eji m ụkwụ gaa ahịa eji m ụkwụ gaa ahịa i walked on foot to the store i walked on foot to the store eji m ụkwụ gaa ahịa i walked on foot to the market eji m ụkwụ gaa ahịa